onye ọbụla mere njem n'oge adịbeghị anya batara n'ime naijiria gaa nọrọ onwe ya kwụsị mmekọrịta gị na ndị mmadụ zere inwe ndị ọbịa n'ụlọ gị nọrọ n'ụlọ nwere ebe ikuku na-abata nke ọma ma ọ bụrụ na ọ ga-ekwe omume na-eji ụlọ mposi n'ime ụlọ iwu pụrụ iche na nke ndị ọzọ n'ụlọ gị ekọkọrịtala efere iko akwa nhicha ahụ maọbụ ihe ndị ọzọ n'ebe ndị mmadụ nọ n'ụlọ gị kpuchie imi na ọnụ gị site n'iji akwụkwọ mkpofu mgbe ị na-akwa ụkwara maọbụ ezuzele tụfuo akwụkwọ ijigoro kwa ụkwara n'ime ekpo ahịhịa ma were ncha na mmiri sachaa aka gị ozugbo ma ọ bụ sanitaiza nwere mmanya na-aba n'anya ọ bụrụ na ị malite ihe mgbaàmà ọbụla mgbe ị nọ naanị gị gbaa akara igwe adịghị akwụ ụgwọ ọbụla nke ndị NCDC 08009700010 kwụsị mgbasa nje coronavirus ihe kwesịrị ekwesị ozi a si n'aka gọọmenti etiti na-ahụ maka ahụike na NCDC nakwa ndị na-akwado ha na-erute unu